odogwu ndewo nke ahụ na-emezi tent so ke ihe na-eme a taa edisplay ife ndị Igbo niile niile iji wee bụrụ onye Igbo ịkwa na anya afa gị ma ebe isi afa m Okwuchukwu Nwosu ezi ife ka ibe nke mbụ n'ala Igbo ee abụ m onye Nnewi anyị agụghị isi anụ n'ite and anyị agha isi aka wee gbuo ụlọ nnewi anọghị n'isi ife a na-eme ife a na na nkịtị so ife niile anyị na-epromote ka afọ igbo niile na-aga ọfụma do n'udo and culture today sisi aha na nwanne ya nke bido na-alụ ife niile dị iche iche na anyị nwere obi aṅụrị n'ife a niile a na-eme so mụnwa na-achọ ka ngosi ife ndị igbo ọnwụ na onye ọbụla nye igbo nọ ebe ọ nọ na o yiri ife mmenye ya ebe a ama na onye igbo ka ụwa niile mara na anyị dị iche na ụdị ife akwa ka ikpu n'isi gị so ya na m ekele gị etu isi wee na-egosikwa na igbo onye igbo n'uju ya ndị a ụmụ gị eh, Ndị ah, ndewonu ụnọ na-asụkwu ụnọ na nnukwu igbo ụnọ na ụnụ igbo ok um, gwara ndị gwara ndị igbo afa gị ke ihe na-eme taa ke ihe na-eme my god, I don't know. uh, now that we're doing. Oh, wait, actually, okay? A na-eme a na-eme mmemme ndị Igbo. Mmemme ndị Igbo. Okay, okay, okay. Daalụ. <laughs> Okay, ị ga-agwa na ya afa gị afa gị ma? É? Do you speak Igbo? Yeah. So, gịnị afa gị? I didn't understand. Afa gị, gịnị afa gị, Ah, okay, so me Meba, what are you doing here? Um, I'm here to help. Okay, thank you very much. Eh? And the cake and I also. She doesn't want to talk. She must talk. Oh, Nibo. Um, yeah, so tell us your name. Get off again. I'm Amara Chuku. Uh, how are um, how old are you? How old are you? 14. Okay, so thank you yeah, for coming. Yeah? yeah. Then, there we are. Thank you. Mm.